agụkwa tata anyị bụ ndị Igbo ibe ụnụ nọ na mba ofesi na USA na-ekene ụnụ oge ruola anyị na ụnụ ji akpa nkata ikwu maka etu anyị bụ ndị Igbo si ebi ma na mba ma na ụlọ ihe anyị kwesịrị ime iji wee mee ka obodo anyị bi na ya ma ebe anyị ji kpọlụbe ala Igbo gaa n'iru ka ndị be anyị niile gaa n'iru ka ihe ọma dịkarị ihe ọjọọ aha m bụ oke ụkọchukwu ndị mụ na ha na-ewetara gị akụkọ na ịkpọ ụka tata bụ n'ọnwa dị maazị keke odeluga anyị ga-anụ onye ya mgbe o wepụrụ ihe na-eme ka a ghara ikwu okwu ekene m unu igbo mma mmadụ maazị keke yọdebụga anyị abịakwala n'ụbọchị tata ihe anyị na-akpa n'izuụka one na one gara aga wee lukwa tata bụ ihe gbasatara ihe nkwupụta edere a na-akpọ ahịa ara declaration n'ọnụ bekee ihe nkwupụta ahụ dịka anyị si kọwaa bụ ihe onye isi ala Biafra mgbe a na-anụ ọgụ Biafra na Naịjirịa gụpụtara n'ụbọchị nke mbụ n'ọnwa Jun n'arọ 1969 ya ka ọgụ na eruwe n'isi ngwụcha anyị akọwa n'ihe ya bụ okwu bụ kọwakwa ihe anyị onwe anyị chere na etu anyị si che esi wee ike iji ya wee mee ka n'ihe ajụjụ anyị na-achọ ịza bụ kedu ihe ndị Igbo chọrọ ihe anyị na-enebara anya bụ akwụkwọ anya bụ iji wee sị o nwere mgbe ndị Igbo kpara nkata jụọ asị malụ na onwe ha ife ha chọrọ ha na ndị niile si ụzọ ọwụwa anyanwụ na otu ihe ahụ dịkwa mkpa ugbu a na anyị nwere ike ịsị na-ekwu ihe anyị chọrọ n'ụbọchị taa anyị ga-enebanye anya n'ihe a na-akpọ ihe a gụrụ n'oyibo dịka the principles of the revolution ọ na agba ekwuo revolution ọ dịka ọsọsọ ọgụ ọgụ ọgụ mgba ọgụ mana taata anyị ga-enebanye anya kedu ihe ya bụ revolution pụtara n'asụsụ Igbo ma kedụkwa ihe ọ pụtara na onye ọbụla kpọrọ onwe ya nwa afọ Igbo maọbụ onye ọbụla ọ dị mkpa bụ onye onye ndị enyi ndị Igbo chọrọ isonye na ya bụ mgbakasị ahụ na mgbakiri iji wee gbochie ọdachi kedu ihe onye ahụ kwesịrị ime iji wee kwado onwe ya wee bụrụ onye sonyelu anyị ga-aga n'iru ibido nya bụ ụbụbọ a maazị ka na-ayọ deluga ị nwere ike ibidola ya okwu maazị oke dịka okwu si dị na oge ụfọdụ ịma na asị na asụba n'onu n'onu ndị bekee e na-enwe nghọtafe ee maka na mgbe edere ahịara declaration ndị delia andụ. E, nwanne anyị nwoke bụ onye isi obodo mgbe afọ bụ hand e, Colonel Emeka Odumegwu Ojukwu bụ ike o nwere ife ọ lụtụrụ aka ma ike ndị mmadụ enwe ike nghọtafie revolushọn ị na-anya si ya mgbe ndị na-achịkwa bụ ndị eze na ndị igwe ya bụ ndị the king and the monarch that was over France enwee mesịa ife wee jọọ njọ sie ike ndị obodo France ọtụtụ n'ime ha afrozi tụtụ ụlọacha ha wee wakpo onye isi obodo kpụpụta ya gbue na-enwe ihe nri ahụ na ụzọ be aka na ya ụkọchukwu mm. nwere ike inyere anyị aka kọwaa gaa n'iru ife maazị Odeluga e, ihe maazị ndewo ihe maazị Odeluga na-achọ iji kọwara anyị wụ ihe a na-akpọ the French Revolution mana ajụjụ gị bụ ihe ọ na achị kọwara anyị ihe m chọrọ nchere ọ na achị kọwara anyị wụ ka e, otu ndị dere ahịara declaration ji dee ya na ha na-achọ ka ha gbochie ihe butere nke a na-akpọ French Revolution ka ọ ghara ime n'ala Igbo mana nke ọzọ bụ mana ọrụ na anyị ịghọta mkpụrụ okwu a n'onwe ya anyị kwesịkwara ịma na ọ bụghị revolushọn anaghị eji mkpụrụ okwu a eme ihe naanị mgbe ọ banyere n'ịlụ ọgụ na ịgba egbe na ịgba mgbọ n'ihi na enwere n'ọtụtụ ebe ndị ọzọ eti mkpụrụ okwu a ihe dịka ile anya ihe dịka revolution Copernican revolution wụ ihe mere oge e, ya wụ ihe ihe mmụta na ihe ọmụma dịka sayensị mgbe nwoke a na-akpọ Nicholas Copernicus ibido e tụgharịa uche wee gosi anyị na e nwere ihe ọzọ a na-akpọ heliocentrism ya nghọta nke na otu ụwa si dịrịwụ na anyanwụ nọ n'etiti ụwa na-agbazi okirikiri ya echila n'ihe a na-akpọ geocentrism banye na heliocentrism ihe mmụta ahụ nghọta ọhụrụ ahụ ihe mere e ji ekwe ya revolushon wụ na ọ o lere ihe a maburu amabụ sụgharịa ya echi ọya ihe e jiri ekwe ya revolushon ọbụla dị na nzukọ nsọ katọlik ihe a na-akpọ the second vatican council oge john paul john the 23rd ịkpọrọ okwu ya o were mkpụrụ okwu na latin o ji bido ya kpọrọ ya aggiornamento ya wụ nchi ya ya mgbe ọbụla anyị na-ekwu okwu revolushon ọ bụghị naanị revolushon abụghị naanị ịgba mgbọ na ịlụ ọgụ hmm. revolushon hmm. ịwụ nghọta ọhụrụ iji sonye banye n'usoro ọhụrụ ma ọ bụla ihe dị ka renaissance a na-ekwu okwu renaissance renaissance ihe ọkwa revolushon n'onwe ya ya na mgbe ọbụla ndị mmadụ bidoro kwuwe okwu ịgbanwe nghọta ọhụrụ ịgbanwe nghọta ha otu ha si ahụ ihe nwee ụzọ ọzọ ha si na-ele ihe anya nwee ụzọ ọzọ ha si ele ụwa anya nwee nghọta ọhụrụ iji mee iji chite otu ha si eme ihe banye na agba ọhụrụ esi eme ihe ọ revolushọn ị nwere ike isi na ihe mere a ga-asị na dị e, nwa Yesu Kristi na akwụkwọ nsọ was a revolutionary n'ihi na mhm. ihe anya na Sermon on the Mount ọ sị you have heard that it was said that I said to you mhm. ahụ ọ sị gị Uh, an eye for an eye mana a m asị unu love your enemy and pray for those who persecute ọ wụ revolution ya wụ na revolution ihe ejiri kpọọ ihe the principles of the revolution ihe e mere jiri wepụta mkpụrụ okwu a n'ahịa na declaration wụ iji gosi ndị Igbo na ndị ụmụnne anyị anyị na-ahapụrụ n'onye na Biafra mgbe ahụ ọ bụrụ na anyị na-enweta ụzọta ala bidozi ịzụ ute e eji edina na ya lekwa ụzọ anyị ga-esi dina na ya n'ihi na ọnọdụ anyị nọ na ya na ihe anyị hụrụ na Naijiria. bido na ọchịchị nchụgbu ndị ọbịarachi ya colonialist banye n'ọchịchị nnwere onwe mhm. otu o kwesịrị isi adị na anyị kwesịrị ịtụgharị uche nwee nghọta mhm. ọhụrụ nwee ụzọ ọhụrụ anyị kwesịrị isi eme ọya ihe jiri kpụ ya ọchukwu daalụ um, tupu maazị odeluga eh, eh, eh, ekwu agba ife ọ chọgụ ikwu ka ị na-akọwa ihe bịara m n'obi bụ ihe edere na ndị Rom isi nke iri na abụọ amaokwu nke abụọ ebe Pọl na ka e ụnụ unu ekwena ka unu yie ajọ oge a kama ka e nwegha unu site n'ime ka uche unu bụrụ ihe ọhụụ ya ọ nke a wụ revolushon ọ bụ na ọnoyibo ọsị bụ ye renewed by the renewing of your mind maazị Odelga etu a ka gị onwe gị si chee ya eh, ọzọ na-eweta ife maka na ibe ị ga-ajụ onwe gị bụ kedu etu anyị si nọlụ kedu ife anyị fugolu n'ebe anyị nọ kịta kedu ebe anyị na-eje ọnọdụ anyị nọ ọdịla anyị mma maka ndị Igbo na-asị na anụ gbaa aja ọsọ agbaa ya eje egbe gosi na ndị Igbo ada anụ ofu e, nọ mkpụgharị mkpụgharị ka eji ele nwa mkpi ịghọtago ehe na na na na ya bụ ije anyị bịa n'ime Naijiria kamgbe eji nụsị ọgụ a kedu ife anyị fụgo na-aga n'iru ka ya na-aga n'azụ ọ dị anyị mma bụ ọnọdụ ala Igbo nọ na ya ọ bụrụ na ọ dịrị anyị mma anyị anọgharịa ọ ya bụ revolushọn anya anọgharịa ada na ofu ebe enene mmụọ anọgharịa mana onwere ọ bụrụ ife dịka maazị ụkọchukwu ọkaigbo si na ị na-anya na ọbịbịa ụka bịalụ bịakwa ọ revolushọn ka ọ weta bụ jizọs ọ si anyị nọgharịa na ọ bụrụ etu a ka hmm, ya na nna ya si wee loo ụwa ga-adị anyị nọgharịa ndị niile nọ mgbe afọ ọ bịara na-eti na-akpọ na amazụkwa ụdị na ọ ntisa ka ọ bụ itisa mana ị na-anya na okwu niile okwu bụ okwu ọ ga-abụ onye were ya mee ife ọnọdụ mmadụ na ọnọdụ obodo niile aka mma ị na-anya na ala igbo ọ nwe ọtụtụ ife bụ ife ndị igbo fugolu na ndụfa na ife dịka arọ narị ịnọ gara aga ọ bụrụ sọsọ ọbịbịa ndị bekee bịalụ ya ndị Europe bịalụ be anyị e wee zụọ afịa gbaoru ụdị nke pụrụ iche nya bụ ife nwee ife o Igbo o melụ na nwanne n'ụfọdụ obodo efu na ndị gbara oru afọ ndị gbara oru nwee oru afọ bịa mebie ọtụtụ ife mana ịfụ ka ndị Igbo si wee gbakwọkwa onwe ha onu wee chọọ ka ha zọlụkwa obodo dozie obodo debe obodo du mana emesịa ndị ọcha bịa ndị otu ndị ọcha bekee bịa ịzụ afịa be anyị wee si na ya wee wakpo anyị wee si na vaga anọdụ anyị n'isi na agwazi anyị ka anyị ga-esi bi tọ wee chịla ọtụtụ ife ndị be anyị na-eme wee mee gịnị ghasaa anyị nwa na-adọgakwa eweta akwụkwọ ụdị agụmakwụkwọ nke ndị bekee anyị soluguba maka na ọmụmụ na mmụta abụrụ ife na-atụ anyị egwu ọnwụ ife anyị mụtara n'ime ya mụta ya mụta ya ọfụma wee si ndị ọcha mba na ịma mbịaba anyị nọkpọ anyị n'ihi ana na anyị emenwu ife dị na ya mana ndị aranyela anyị na na naijiria ebụlụ agharịgha ekwusebe e, e, e, egbube anyị ka anyị si na-egbu anyị maka na ọzọ osisi ka a ga-agwa na anyị egbu ọkwụrụ igbo wee dụwa azụ esi mba wee lụ nle na ọ bụkwa onye abata ka anyị isi onwe anyị na onye ajụrụ ajụ ama megịrị ajụ onwe ọkwa ibe mere na eji wee jebe nke biafra n'ime biafra ka anyị sizi ka anyị kpokọkọna onwe anyị malụ ka anyị onwe anyị ka anyị bụrụ ndị nwere onwe fa mana ejesi anyị ji afụ pụta anyị wee danakwa na obodo naijiria wee luo efu ebe anyị nọ kịta ya na kamgbe ị na-anya na etu ndị igbo si dị n'ife dịka arọ arụ ịnọ narị ịnọ gara aga ịfụ na ọtụtụ mgbe na ndị Igbo na-atụgharị na ụwa na-atụgharị Igbo a na-atụgharị kịta elugokwa oge mgbe Igbo ga-atụgharị ọ ya bụ revolushọn mmadụ ịlụgharị duo mmalụ nke dị ya mma ogoli nụọ dị na abụ nke ka mma

ya ife nghọtara ife ka ụnụ na-abụ kọwalụ ife gbasatalụ ndụgharị na ntụgharị na mgbanwe wụ na anyafụ ife ọfụ omegharị e, ife ọ na-eme ya na ọ ife mere ede jibe nwee mana ilezi anya na ife ndị kọwagazi ọ bụrụ na anyị gali mgbe tupu tupu ndị ọcha bịa binyere anyị mgbe ha bịara anyị soro ha gbawuru kpọọ ihe omume anyị na ife ha na-eweta anyị mụta ife ọjọọ mechaa mechaa chigharịa ife megharịa anyị mụta ife ọma anyị ha jebe akwụkwọ ụdị nke ha ịmụta ụdị nke ha mana ife ọzọ ebe nna ije ife awụ ọ na-apụta na revolushọn aha ahụ ọsọsọ na o nwere ike iwe ife ọma nwee ike ọ bụrụ na anyị gbanwee ọ bụrụkwa ife ọjọọ ka anyị ka ezi kedu ụdị mgbanwe enye a ọ ga-abụ eme ọdịmma dịka mmadụ kịta etu anyị si ekwu anyị ma na ife dị njọ na mpaghara Naijiria dị ọ kacha n'ala Igbo ife adịrọ ka o si kwesị ịdị ọ wụrụ ife anyị chere ka anyị fọrọ kedu ụdị mgbanwe anyị kwesịrị ọ mgbanwe nke iwere iwe mee ife ọjọọ ọ mgbanwe nke ịchọwa ife ọma ọ bụkwanụ nke ọbụla ọgwụ ka e ka o si nwee ike ịdị maazị um, Austin anyị kwesịrị inwe mgbanwe ndewo hmm. mana o nwere na n'oge gara aga o nwere na ihe m rụtụrụ aka o nwere nwoke a na-akpọ um, ewo British onye ọkammụta onye England aha ya bụ John Stuart Mill nwere ihe o dere on human understanding ya sị na enweghị ike inwe mgbanwe na enweghị ike inwe ọganihu n'ọnọdụ ndị mmadụ ruo mgbe e nwere mgbanwe o nwere onye nke ọzọ ya na ya bụ ọgbọ n'oge ahụ aha ya na onye nke ahụ onye Scotland aha ya bụ Samuel Smiles ya sị na ọbịanihu ọdịnihu obodo ọ bụla mere isi n'otu ndị ntorobịa ha si ahụ ọnọdụ ha ka ọ dị anya ma ndị na-ege anya ntị ọ bụrụ na ha ghọta ihe na-ekwu nke John Stuart Mill bụ there can be no great improvement in the lot of a people until a change has taken place in their fundamental mode of thought nke Samuel smiller's the future of a nation depends on the extent, the ways in which their youth construe their problems of today. Ọbịanihu ọdịnihu obodo ọbụla mere isi otu ndị ntorobịa ha si ghọta ọnọdụ ha na nsogbu ha ka ọ dị taa ya bụ na ihe na-enye nsogbu ka anyị na-ekwu ihe ndị a bụ na anyị nwere ike ịkwụ ihe kpatara ejiri lụọ ọgụ anyị nwere ike kọwachaa ihe niile kpatara ihe kpatara ihe ndị mere jiri mee mana anyị ekpuola ihe ndị a kemgbe izu ndị gara aga ọ karala ihe iru izu asatọ anyị bidoro ịkpa nkata ihe gbasara ahịara deklarashọn kemgbe aha anyị nọ na-ekwuzi oleezi ihe ọzọ what's next ya na isiokwu anyị taa wụ na a na-ekwu revolution na revolution nke anyị chọrọ ugbu nghọta ọhụrụ na mwuwe ọhụrụ anyị chọrọ ugbu a abụghị ije na na-akọchagharị ihe mere eme anyị ahụrụ ihe mere eme isiokwu kedu ihe anyị nwere ike mụta na otu anyị ga-esi gaa n'ihu <laughs> ya wụ na iji rụtụ ihe ahụ aka anyị ekwuola mgbe ọkammụta obi mma ma ọ bụla dị ọkammụta Eh, Chika ihe jiri mmadụ abụọ a tinyekwa tinyekwara ọnụ n'ihe ndị anyị kwurula na mbụ na mmụta edukeshọn mhm. dị mkpa mana ka anyị marakwa na mmụta ihe gbasara agụmakwụkwọ anyị na-ekwu okwu ya ekwesịghị ekwe ego ịbụ ịrụkasị ụlọ akwụkwọ ebe niile maka na ogologo abụghị na nwa m etoola mhm. n'ihi na mhm. otu nwoke si na ụwa n'ụwa ya ga-alọ na ya chọrọ ka ya mụta nwa na ọ chọghị ịmụta ụmụ maka na ịmụ nwa o nwere ihe dị iche nwa na ụmụ o nwere ihe dị iche ịgụ ụlọ ịgụ akwụkwọ ịgụ ụlọ akwụkwọ na ịmụta akwụkwọ mm-hmm. o nwere ihe dị iche ịrụ ụlọ akwụkwọ bụ nrụkasị ụlọ akwụkwọ na ihe gbasara ịtụ ntọala mmụta n'ihi na mmụta dị iche na ịgụ akwụkwọ ịgụ akwụkwọ mmadụ nwere ike gụọ ihe niile dịka encyclopedia ndị a nọ n'azụ m ebe nke ọ mụtara mm-hmm. mana mmụta dị iche hmm. ya na taa anyị ọtụtụ ndị ntorobịa anyị enweghị mmụta anyị ndị ntorobịa anyị enweghị mmụta mana a na akpa m ama ha ụta o n'ihi na onwe bụ onye kụziri ha n'ihi na ma ọbụla dị ka esi na akwụkwọ nsọ asị onye kodo otu ha ga-esi mara ma enweghị onye kụziri ha kodo otu ha ga-esi kụziere ha ma enweghị onye mm-hmm. a na-ama ama hụta maka na ile anya ị ga-ahụ na ndị ntorobịa anyị taa bụ ndị ọ na-anụ ọkụ n'obi ka ihe dị mma hmm. ha na-agba mbọ na-asọgharị isi na-achọ ka ha ga-esi mee ka ihe dịrị mma n'ime obodo dịkwara ha mma mana enweghị hmm. onye nyere ha ntụziaka hmm. ọkwa ya bụ ihe mere anyị jiri wepụta mkparịta ụka gbasara ahịara deklarashọn anyị ji na-asụ ndị na-ege ntị ha gbaa mbọ ihe anyị na-eme ụka anyị nwee ike gosi ha na enwekwara anụ otu anyị kwesịrị isi na-eche echiche ọ dị ugbu a ọtụtụ nghọta ndị ntorobịa anyị taa bụ kpata ego rie ego mhm. kpata ego etu ọbụla isi na-achọ kpata ego ahụ kwana abụghị kedu enweghị onye na-akụzisi kedu ụzọ kwesịrị esi akpata ya ya na-akụzi kpata ego mhm. ije Malaysia gbuo ozu na ha isi ije China gbuo ozu lee mkpụrụ okwu ndị anyị na-eji asụ asụsụ taa igbu ozu mhm. anaghị igbo anaghị eji igbu ozu akpata ego hmm. ịgụ akwụkwọ ile anya ka anyị werekwala mmadụ abụọ ji meji were mmadụ abụọ ji nye mma Ofe onye bụ nwa okorobịa gụgara akwụkwọ gbagide ofe ogori n'ụlọ ọ bụrụkwara nwaanyịkọgba ya ofe ogori mana ọ na-esogharị ndị eji e, e akpa eli ozu sogharịgo isi fụ ụzọ jewa South Africa maọbụ jewa Malaysia bụrụ ebe ahụ na-ere ọgwụ erekọta hmm. ọgwụ bute ego ọlọta ndị okenye akpọrọ ya chie ya chief dịka eji eje mba Akaja, mhm. ọnwa na-etiri ọha ọ bụrụ ụgbọ ndị ụgbọala ndị na-ịdara oke ọnụ na-ebubata na-eme ndị mmadụ na-ekesara ndị mmadụ a na-eto ya ka ahụ otu nke ọzọ abụrụ nwa agbọghọbịa na-agụ akwụkwọ na mahadum ọ nọghị n'ụlọ akwụkwọ n'izuụka ọbụla n'izu n'ime ọnwa ọbụla o kwesịrị ịnọ n'ụlọ akwụkwọ ịgụkọtacha mkpụrụ ụbọchị ole ọ nọ n'ụlọ akwụkwọ ruo otu n'ọnwa ọbụla n'ihi na o nwere ike banye ụgbọ gawa Abuja n'ọnwa izu abụọ mhm. lọghachite ile mmadụ abụọ ndị anya mgbe ahụ ọ na-alọghachite oge nwa agbọghọbịa bụ n'akpa ya karịrị ego onye na-akụziri ya nkụzi na-erite n'ọnwa mhm. ọbụla dị ọnwa abụọ ma ọnwa atọ bido kesawa ya nwa agbọghọbịa anaghịzi eje nne na nna esi ha nye ya ụgwọ skul ụgwọ ụgwọ akwụkwọ n'ihi na hmm. kama ọ ga-asị ha nye ya ụgwọ akwụkwọ ya were dị igwe welata ewelata hmm. mmadụ abụọ a isiokwu abụrụ mmadụ abụọ a olee ihe dị iche n'ime ha hmm. nwa ihe dị iche nke ọzọ abụrụ gịnwa bụ onye eze ilere nwa okorobịa ị jụghị ajụ ebe o si kpata ego gị nye ya gị ime ya gị iche ya chi afọ ọbụla gị si na ị na-eme iri ji mhm. o wetara gị ọ pụtara gị ihe iji eri ji mhm. afọ ọbụla ọ bịa gbara gị krismas mhm. ị maghị na-ajụ kedu ihe ị na-arụ iji akpata ego mm. kedu ihe dị iche onye ọchịchị ọdịnala eze na nwa okorobịa na nwa agbọghọbịa gị nwewe onye ụkọchukwu pastọ onye na-akụzi nkụzi okwukwe n'ime nzukọ n'ime ụlọ ụka nwa okorobịa abịa ọbịa ịtụ mma mma o buru busa o were milion ji kwụọ tait gị nabata mm-hmm. ọbụla gị iji ma n'ụlọ ya jee kama ị gasị ya kpọta ụmụ ya n'ụlọ ụka ka e mee ha mmiri ị gawa n'ụlọ ya gaa mere ha mmiri mm. special sacramental deliverance deliverance kedu ihe dị iche ndị niile anụ na-akpọ aha onweghị ihe ọla m hụrụ dị mm. mara lekwa onye o nwekwara onye m na-akpọbeghị aha o ndị nọ n'ọchịchị ndị nọ n'ọchịchị hmm. gịnị mere m ji m na-akpọ ndị agha n'ihi na ihe ahụ ha na-eme kwere isi n'ihe ndị a ọzọ ndị mm-hmm. ya bụ na ọ bụrụ na anyị chọrọ ka ihe dịrị anyị mma ọ ya bụ na nghọta anyị ụdị nghọta anyị nwere maka na otu onye gwara m o nwere otu onye sịrị m n'oge gara aga n'ihe a na-asị ka Naijiria dị mma ka Naijiria dị mma na ihe dịrị mm-hmm. ezinụlọ gị mma na naijiria adịgo mma mm-hmm. ya na mmadụ mmadụ chineke kere gụrụ akwụkwọ nwụjie mmiri ara afọ si m na ihe dịrị ezinụlọ gị mma na ihe adịrịla na naijiria dịgo mma ya bụ na ihe ọ pụtara wụ to help onye na nke onye na nke ka esi edozi obodo edozi n'obodo ọwụ dị ụdị echiche a mere na mmadụ ga-eje nọrọ n'ọchịchị nọrọ n'ọnọdụ ị kwesịrị ịhụ ka ahụ okporo ụzọ gị hapụ okporo ụzọ ị kwesịrị ịrụ gaa n'ime ime ọhịa ime obodo gaa rụọ ụlọ tinye okporo ụzọ bara na ya <laughs> mana okporo ụzọ ndị ọzọ ị ga-esi ị ga-agbagodi tupu gị bata n'okporo ụzọ ahụ enwe onye <laughs> a na-aga ya aga mm-hmm. ga-esi na Naịjirịa adịgo mma mm-hmm. ya ụda ruo mgbe anyị nwere mgbanwe n'ụzọ na nghọta anyị ọ ya nwere ihe revolushọn abụ mm-hmm. ruola mgbe anyị kwesịrị ihe ahịara deklarashọn a bụ ahịara deklarashọn is the basis of Igbo Renaissance n'ihi na ọ na-arụtụrụ anya kasị ka anyị chigharịa leghachi anyị ihe ejiri mara anyị mhm. maka na ụzọ anyị na-aga ka ọ dị taa n'ala Igbo dịka ndị ebe anyị bụ mmanya na-eje che na ọ bụ ihe mmemme adịghịkwa ya hmm. nwoke dị ọnụ ije nwoke dị okwu mana ebe nwoke anọ n'anya tetụla abado nwoke je malụ n'izuzu ozula na ikwe amarọ ibebi ya enugo uwe ji anụ ụwa pụọ lele okolobịa bi nye zobo onwe gị okolobịa bi nye zobo onwe gị isi na ike agwụgo gị nọ n'ụwa ike ọ na-agwụ gị ọ bụ onye ga-azọ gị ị na-agba sọsọ ọ bụ onye ga-azọ gị daalụ ụkọchukwu ịma um, a na-ekwu na e, etu isi wee kwuo ọ bụrụ na m ewere e okwu ikwu isi na ịtarọ ndị okorobịa na ụmụ agbọghọbịa ụta maka na o nwere onye ziri ha anọ uh, onye ziri ha onye eziri ga-ezi ha onye ka ndị Igbo ziri onye ka ndị Igbo na-akwadokwa n'izi o nwere onye ndị na-eche echiche maka onye a ga-eziche ma ọ bụ okwu a ga-agwa ndị na-etonu ọ ga-abụzi ka ọ bụrụ ọnụ kwube ya bụ nke anọ. ịma na ụkọchukwu ọkaigbo ịgbọrọ ibe elu na-ata na ọbụ ndị abatara maka na mgbe ị aka na okwu ibe gbasara mmụta ọmụmụ ndị ntorobịa ịghọta na ọkwadite mere edo o jide enwe maka na mgbe ndị ọchịchị bekee bịa o nwere ofu ifefa bụ n'obi chọọ ịkọghasị anyị anọ fabido nke a ga-egosi na ọ bụrụ na anyị chọọ ịdịgha na anyị echi ya ta amamife Igbo maka na ofu ifefa melụ bụ na fabia si na ife niile anyị ji wee ife niile anyị na-elo ma ife niile anyị na-eme anyị ji wee bụrụ Igbo na ọ dụrọ mma si weghaa ya anyị welu nke ha anyị were nke ma o kwere anyị mee maka na nkụ dị uh, na mba na-eghele mba nri ọ dị be ndị so bụ ịna-anya na ahịara ahịara ala dịka ụkọchukwu ọkaigbo na-ekwu bụ ebe igbo si ka anyị nachi ya takwa bido n'ebe anyị gba na ibe na-anyị ebula anyị nri ka anyị na ya onwe nke a mma ya ewegha ya ọnwụkwa anụ nke dị mma anyị fụrụ ndị ọzọ na-eme anyị eme gịnị anyị eṅomie weta maka ị na-anya na ofu ife bụ nsogbu bụ etu anyị si eche uche ọ ya bụ na ofu ifefe ji wee bido na the principles of revolution afọ ịlụ ilulo bụ ife izizi fatiwalụ bụ na n'Igbo na ọ bụ na abịakwa n'obodo nke afọ ga-abụ Biafra na mmadụ ga-aka mmadụ ka na mmadụ ka anyị na anyị ga onwe anyị dịka mmadụ Chineke kere eke anyị ga-eme ka mmadụ na ya nke na-eme ka ndị aza na anyị ga-eme ka mmadụ hụrụ ala nne ọnwa ibe bụ na mmadụ hụrụ ala topụta mmadụ azụpụta ya mmadụ okwu a niile bụ okwu ndị Igbo na-ekwu na o topụtago mmadụ na azụpụtara ya mmadụ ọnwa etu Igbo si azụpụta mmadụ akụzielu ọdịnala kụzielu omenala mmanụ ka esi ebi onye ọbụla ekwekọta na ife a ga na-eme amalite a na-asọpụrụ mmalite a na ezelụ mana kịta ọ nwerezi nso ala maka na dịka maazị ụkọchukwu ee eh, ọkaigbo si ekwu ama m mgbe o ji bụrụ na nwa kpara bụla ego nata nne na nna ya mgbe anyị na-eto ijele ụlọ akwụkwọ dịka nwa eh, na-eje mm, elementịrị skuul igonilu m brek ka a si ekwu ijegonile elele hmm. ndị niile fụrụ ụmụnne gị onye nkụzi ga-akpọ osighi nna ebee ka isi weta ego iji go elele ị wee kọwa onye nyere ya ego ka a wee maa na ibidogo aka ntụtụ that was the way etu anyị si value integrity onye kpata akụ ọ bụrụkwa onye bata na-enyochi ya etu ya ama onye dị ike ma onye na-agba mbọ malife ọ na-eme onwe onye na-eje jele obodo ozi ama ife aranyela ya n'aka ọ pụta otu akịa na-asị nekwa abụ ya na adịrị ya mana n'elu kịta ọnwụrụ onye na-ajụ ese ya bụ na ọfa ncha bụ isi anyị kwesịrị ichi ya ka anyị e mebe omenanị a na-ekwu omenanị ụfọdụ a e na-asị ọ ka anyị chinyekwa gọba mmụọ omenanị anyị abụrụ ịgọ mmụọ ọ omume obodo the code <laughs> omenala anyị abụrụ ịgọ mmụọ dịka ndị bekee si wee chi kọwala ya ka anyị e wee ghafuo ya ọtụtụ ife ndị Eh? gịnị bụkwana eh? ịkọ mmụọ ajọ ọfịa mmọnwụ ajọ ọfịa ọka si na nwa onye Igbo jere ụka si na ya bụrụ ozi ọgọ mmụọ eh? gịnị ka ị na-eme si na ya na-efezi Chukwu asị ya katikizim wee jụọ ya si onye bụ Chukwu si na Chukwu mmụọ <laughs> mana ibe Igbo kpọrọ mmadụ bụ mmụọ dị ndụ a living ya na Chineke na-akpakọ na-eme ife ziri ezi anọghịba anyị ga-ajụ onwe anyị kedu ka anyị si ebi ibu o ji bụrụ na abịa be anyị enwerọ ụlọ ikpe enwerọ ndị kọtụma enwerọ ndị polisi enwero ụlọ nga ọ nwere ofu onye n'ime ọyị nwoke si na ụmụ ya si Amerịka nata fa wee na befa denna ya na ofu ife okwu dapụtara ụmụ ya n'ọnụ nwụrụ ya kpata oyi na nne ụmụ ya jụrụ ya si ya na ebe fa bi na amerika bụ siatụ na-enwe ọtụtụ ndị enwere ebe fabife a na-alarụ na ilo ma ndị na-ahịa ahịyọ kee ka si natazibe nna ya na o onye fafu na-alarụ n'ezi na-alarụ n'ilo na ọ na-ama ya na enwere onye dị homeles wee sị mba n'ọkigbo si na igbo na-elekọta onwuwefe anyị na nwanne mmadụ bụ na obi onye bụ nwanne ya na onye nwee onye ibi n'ọkigbo si mana etu a ka ọ dị ọtụtụ onwere onye igbo mgbe igbo bụ igbo ihe apụta si na ọ na aga ayịyọ mana ọfancha bụ nke anyị ji anyị ga-echi ya na ya maka nke anyị ji ka ọ ya bụ revolushon ya bụ a na-agba ọsọ afọ a na-agụ mil na-asị kedu ka ebe a ụzọ anyị na-esi kedu ife ọ wetagolo anyị ine n'ọtụtụ obodo be anyị n'ikpe anyị fịa ka anyị bi ndị nna anyị fapụta fa ga-echi na-asị etu a ka ndị adalu na mmadụ ga-apụta n'iru ama ya nyụọ nsị ma ọnyụọ mamịrị ma ahịfịa n'iru ama biya ife adị niile mgbe anyị na-etobe anyị n'obodo a na-aza mbalaza ilo ịbata ọdị ọcha egbuchasịa ụzọ bachaa ya ụbọchị a ga-ejeza mmiri ejeza mmiri ọ ka anyị si wee kpokọba onwe anyị ka efe mee na ọnọkọtazi anyị nwere ekpokobe onwe anyị bụ anyị nọkọta ya omenkwezi anyị mee anyị ga-elogharị ọ ya bụ revolushọn mana ọ ga-ebido dịka maazị ọkaigbo na-ekwu ọ ga-ebido n'onwe anyị ife anyị kụziri ụmụaka ife anyị ga-eji welu isiokwu ife anyị ga-eji wee zụta eziokwu na eziokwu bụ ndụ ọ bụrụ ịtụ ntụ maọbụ ịgba àmà maọbụ ịghacha ngacha ịma na ife a na-akpọzi ngacha ngacha kịta bụ na eji ndị fesbuk asị nọ pakeji ya bụ mmadụ idebe onwe ya ịmago ee eh, ka ọ dị ka a na-eme nya asịsị mmadụ ụwa jọji anyị anọrọ na ịmado ụwa jọji maka na onye pụta okwue ka ọrịa ụmụnne ya enyere ya aka ịma na ya bụ ife a na-akpọ ịmado ụwa jọji wee ikwu na mmadụ amaghị onwe <laughs> maka na o nwere ofu akụkọ na-abịa m n'isi nke nwa oseaka akọgidela ya akọ nwa oseaka na ife niile o melụ na akụkọ ahụ Jizọs kọrọ mm-hmm. si na mgbe na ọ maghị onwe na mgbe onwe ya chigatara ya mm-hmm. o wee tie si oo etu a ka mmadụ dara na benne ka mma karịa ebe anya na-ezi mhm. ife ị na-ekọwa bụ na onye ọbụla kpọrọ onwe onye Igbo onye ọbụla chọrọ ọdịmma ya onye ọbụla chọrọ ka ifegharịa n'iru gakwala agbata obi ya ebu ụzọ n'anya na onwe ya mara onwe ya na ọ bụrụ ọzọ ime pakeji mhm. maka nke a ka ndị oyibo na-akpọ identity crisis mhm. actually ife ọzọ ncheta ka m kwuru nyewa identity crisis bụ ọ na ị akwụkwọ akwụkwọ amadi ahụ azọrọ ọchịchọ jọrọ ọchịchị ma wụrụ onye chịrị ana USA tupu onye nke na-achị bịa mgbe ọ na-akọ maka Dreams from My Father ya nlọ nna ya ma ọ bụ akwụkwọ nke si ọ na-akọwa na ife wu nsogbu ya mgbe e nwere ike wee chee echi mgbe o nwere revolushon nke ya na ife ochewu wee echiche ewu na nsogbu ya na-enwe ewu identity crisis maka na ozigbo ọ maala onwe ya ghọta onye ọ bụ onwe ozi onye ọzọ ya agwa ya si ya na onye ọ bụ ya mere nka na-ajụ ajụjụ na-asị mana chetakwa na mgbe o jiri nweta ezi onwe ya wụ mgbe ọ lara ebe nna ya o chigara ebe hmm. so na nchigha dị mkpa dịka Musa mhm. aka chigara nye nwa na onwe ya chigara be nne ya mhm. ọ bụrụ na anyị Igbo ya na-ekwu bụ Igbo nata n'ụlọ mana ka Musa aka na n'ụlọ nyawa akụkọ nyawa akụkọ ife o ji tọ ma ife o ji dị nke ọ daba ka Musa aka na-alụ ụlọ etu esi kọkwa nyawa akụkọ na-akọrọ maka ofu onye atụrụ ya furu mm. hapụ ndị ọzọ chọwa otu mana onye chọrọ atụrụ bụ onye na-akpa atụrụ onye mm-hmm. ego efuru ọ rapụ ego ndị ọzọ chọwa otu onye chọrọ ego owe onye nwere ego mana ka nwa ose aka furu onweghị onye chọrọ ya kama ji aka ya chọta onwe mara onwe chiga. mana n'akụkọ ahụ ara na-asị na onwere ajụjụ anyị na anyị ha aza n'onwe anyị na ịgụ onye akụkọ anyị ada agụ kedu onye ọ bụ ọrụ ya ịchọ nwa ose aka kedu onye hapụrụ ife onye emeghe ife o kwesịrị ime aka m na-ajụnya m ajụjụ n'ime ka ndị ndị ndị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa chigha ka a ghara inwe ndị na-apagharị wụrụ apam maọbụ ndị na-achọ igbu ozu na ha isi kedu onye ọ ọlụ ọrụ ya ịbụ onye ezipụrụ maọbụ kedu onye ọ ọlụ ọrụ ya izipụ kedu onye ya e, e, kwesịrị ịgwa ha dọghachite ha azụ uh, ka m tupu maatị gị ọnụ n'okwu ọ nwere uh, uh, nwanne anyị nwoke Chigozie Nwanjọkụ na-edepụta ihe ndị ụfọdụ dịka ọ rụtụrụ aka n'ihe maazị Odeluga na-ekwu maka ndị ịrị e, arịrịọ o wee na-asị na ijezie n'ihu holigos Ghost College Holy Cathedral na Ogbete Enugu ị ga mm-hmm. na-arịọ arịrịọ taa ụfọdụ mm. ọtụtụ n'ime ha bụ ndị si Ebonyi steeti ee enwewago ụmụ ihe ndị a na-anọbụ hụ ejila nwayọọ nwayọọ na-ezelite isi n'ihi na asị na-anọ na-agba nkịtị ihe ji nwayọọ nwayọọ na-emebi na mhm. mgbe ọnwụ ndị isi ugwu na-abịa n'ala Igbo na-arị ego taa ọtụtụ ụmụnne anyị ebidola bụrụ ndị na-arịọ arịrịọ mhm. ya ọ bụrụ na m ewere ihe a ya ọkwụ ihe awụ ihe mere anyị ji ekwu okwu nwụwa na ichi ya azụ ya iji zaa gị ajụjụ ahụ o nweghị onye gị na onwe gị akpọ abịabitụla arụtụla ya aka n'ụsọ aka enweghị nna ya eji je chọta ya nwanne ya nwoke hụ chọta ya ụmụnna ya ejeghụ chọta ya ya nwa chọpụtara onwe ya nwee nwụgha si kedu ka m ga-esi nọrọ n'ọnọdụ a m tinyere o ruola mgbe m ga-eji laghachie ka m nwee ike arụ onwe m ya bụ na onweghị onye ga-azụ Igbo ma ọ bụghị Igbo n'onwe ha mm-hmm. nakwa ịzụkwa Igbo ịzọkwa n'onwe ha gbadoro ụkwụ n'ihe anyị na-ekwu nwe inwe nghọta ọhụrụ mana ka m rụtụ aka n'ihe ọzọ nghọta ọhụrụ a a na-ekwu okwu ya anyị a m ji kwuo n'isi mbido na anyị arụtụla aka na nghọta ọhụrụ a ga-ebido na mmụta mhm. ndị Germany mgbe ha na-achọ ịkọwa ihe gbasara mmụta ha kpọrọ ya cultural formation mhm. cultural formation otu nwa afọ Naijiria gụrụ egwu Fela na otu ọgbara egwu ya na-akpọ teach and no teach me nonsense mhm. mgbe ọ bịara sị I don pass Pikin I don pass school university self I pass As, mm-hmm. as I don start to work, na government I must talk first. Mm-hmm. He say, you go for uh, uh Germany, Italy, they say na dem culture na im be dem the government teacher. So who is who be government teacher? He say culture and tradition. You go Iraq you go Syria, you go Iraq, na who be dem the government teacher? He say culture and tradition. Yaw na ihe mmụta kacha mkpa bụ mmụta mmadụ ojiri jiri mara onwe ya. Mm-hmm. ka m were ya ọwa ihe kpatara ahịara deklarashọn ji dị mkpa n'ihi na ahịara deklarashọn na-akpọ anyị oku ka anyị lọghachite azụ nwee mwogha ịmata onwe anyị mm-hmm. ọ ya ihe ọ mm-hmm. jụrụ wụrụ revolushọn ọ ya wụrụ ihe dị mkpa na ahịara deklarashọn mm. oge onye jelu obodo oyibo lusi obodo oyibo si ebe abụ wee chebe nga nọsi anya bụ nga ụda wee zọba onwe ya wee zọludo onwe ya mesa bụ wee pụrụ odogwu oyimụbi n'ihe isi ike gwụrụ gị ike ọ na-agwụ gị onye ga-azụ ụmụ gị o ike ọ na-agwụ onye ga-enye ka obodo imu eyi dị ihe zọba onwe gị ebe ike gwụrụ nwoke chike gwuru chi ya ebe ike gwụrụ onye chike na-agwụchikele ya oyimobi ihe zọba onwe gị na ihe dị ka afọ gara aga agara m na oge a na-eme eh, eh, agụ a na-eme ntụliaka ọchịchị mụ na ụfọdụ ndị enyi m nwoke so na-aga otu n'ime ha sị m kedu ihe mere ndị ọcha ji asị na ndị ojii ndị ngwarala umengwụ hmm. lazy people na na-asị ojii lezi. lazy ịmana na Amerịka ebe a mmadụ si na onye ọcha si na onye ojii dị lezi ịmara na ya awụ ihe a na-akpọ racist language hmm. asị na-asị m jụọ ya asị ya mgbe ha si na anyị dị lazy na anyị bụ ndị umengwụ na anyị bụ ndị ngwarala hmm. gịnị ka ị ghọtara nwechaghị ike ka ọ chara m m si ya ngwa ka m tụgharịa ajụjụ a n'ụzọ ọzọ ọ bụrụ na ndị ojii bụ ndị ngwarala ndị umengwụ hmm. ndị n'ike hmm. ọrụ na-adịghị hmm. gịnị kpatara ndị ọcha jiri bịa obodo afrịka kpụrụ ndị ojii ka ha bịa gbara ha ohu ọ bụrụ na ha enweghị ike ọrụ na ha dị ha enweghị ike akpa ya ike ọ bịachie ihe a sị m na ọ gwụkwara eziokwu gịnị ka ha jisi ahịa eh, ihe ọ pụtara bụ na mgbe ndị ọcha na-asị gị na ndị ojii dị lezi bụ ndị na-enweghị ndị umengwụ ọ bụghị inwe ume nke anụ ahụ maka na ọ bụrụ na nke ahụ ha ma na ndị ndị ojii siri ike mm-hmm. na laziness ndị ọcha na-ekwu okwu ya bụ mental laziness mm. na ya anaghị eji isi anyị eme ihe mm-hmm. mm-hmm. anyị na-agba n'okporo ụzọ nsị ya mm. mgbe ka m nye gị otu ọmụmatụ ka ị na-agba bido na Onitsha Road anyị si Ugwuta na-alọta banye Douglas uh, Wedra Road banye Aba Owerri Road Owerri hmm. Aba Road chia lewakwala anya ebe ọbụla ị gara n'ala Igbo taa ị na-agba n'okporo ụzọ the highway Owerri Onitsha Road Olu Road Okigwe Road Aba Road through Port Harcourt na-aga those expressways Port Harcourt Aba Ụmụahịa Enugu Express Highway lewe anya n'aka abụọ gịnị ka ị ga na-ahụ ebe mkposa ebe ọbụla ị hụrụ ndị mmadụ bi ị ga-ahụrịrị n'okporo ụzọ n'akụkụ ụzọ ihe ejiri e ya mee mkposa ọ bụghị otu ebe ọ bụghị there is hardly any one two three four five ten miles ị na-agaghị ahụ ebe mposa. Mm-hmm. ka ihe niile a na-eme onwebeghị onye na-eche echiche si kemgbe ọ bụghị otu a ka anyị si enwe mkposa n'oge mm-hmm. gara nke ọzọ abụrụ olee ihe anyị ga-eme taa gịnị ka a ga-eme kwụsị ihe a kwa na ihe mkpọsa a na-eme n'okporo ụzọ ọ bụghị naanị na ọ na-eme ka ebe anyị ruo iyi kama na ọkwa ihe sokwa akpatara anyị malaria mm-hmm. akọm na ịba ya sokwa mhm. ebutere anyị typhoid fever maka na ọtụtụ ihe mhm. a na-achịba na mmiri ndị mmadụ na-aṅụ mm. ya so na-ebute oke rodents ị na-agbasa ihe a na-akpọ lasa fever mm. ya bụ na mm, ihe ndị a anyị agbachie nkịtị onye gbakọta gbakọta moto gbakọta moto ike bụ moto kpọsa ya n'ụzọ ị na-aga na Aba road ị na-aga na Ọnịcha roodu hụ ụgbọala ndị nwụrụ anwụ n'ebe ahụ kemgbe afọ ise afọ iri nwebụ mhm. onye bịara kpọpụ ya bupụ ya ka onweghị onye na-eche eche kedu ka a ga-esi were ihe ndị a ka e nwee ka obodo dị mma mana ọtụtụ ihe ndị a na-ekposa ọtụtụ ụgbọala ndị a na-adọsa ọ bụrụ na anyị were echiche anyị anyị nwere ndị gụrụ akwụkwọ environmental studies anyị nwere ndị gụrụ akwụkwọ chemical engineering anyị nwere ndị gụrụ akwụkwọ ọtụtụ ihe ndị anyị nwere ike ịkpọgharị ya ji hmm. mejie ko hmm. ya bụ na ihe anyị na-arịa na ya wụ na onye ọcha si na anyị dị lezi ọ bụrụ na anyị agbasighi ike nke anụ ahụ anyị gbasiri ike nke anụ ahụ Hmm. ọkwa mgbasi ike nke anụ ahụ ahụ ka anyị ji ọtụtụ ụmụ Igbo jiri na-aga ebe niile na-agbalị hmm. ka na-akpata ego mana ihe anyị na-ejibe ihe Chukwu nyere anyị anyị na-atụfu ka ọ dị ugbu a dịka ndị Igbo gwesi hmm. na ibe ị na-ekwunu bụ akọ na uche maka na dịka ajụjụ isi ịjụrụ maazị oke bụ kedu onye ga-akọwalụ ndị ntorobịa ndị na-etolite eto ọtụtụ n'ime bụ nne na nna ka ọ dị ịhazilụ ụmụaka ụzọ maka na okotie emere ibe o ji bụrụ okoti ịghọtago ehe ụmụaka ekpori ya n'udu mmiri kporo ya n'ọkọchị ọ nne na nna ka ọ dị kama na ọtụtụ nne na nna ee fanwaghị n'onwe fa ga-echegharị maka <laughs> ọ bụ akụkọ afọ akọla iro akọla maka nwa a na-emegbu emegbu ee nwunye die wee zipụ ya wee si ya jebe mmiri ụbọchị ara echu mmiri ụbọchị eke si o wee pụọ ma mami e wee jide o wee baa na mmiri wee nọrọ ebe afọ wee na-agbalụ mami e wọta odibo mesịa maka etu o si eme ezigbo omume ka wee si ya naba ụbọchị ọ na-ana ewee bụ ya udu wee zie ya ozi ya na ọnụ chancha ndundu ya bụ ọfịa ọnụ gịnị ee yori ya gbapụta chee aka n'elu ife ọ ghọtazi bịaruo ebe nna ya ka o mee gịnị ka o tiwa ya si o wee rue narue tiwa ewe akụnụba wee ju be nna ya ee nwunye di wee fụ ife melụnụ wee kpọọ nwa ya nwaanyị wee si ya nne na ihe ya <laughs> chube nnọọ ọnya mmiri elu elu ojekwana ejekwa fụ m ịghọta mana mgbe nye nwalụziri akọ na uche e soro ọbụda nwe erubere isi ọ ife o kwesịrị ime ewee zigharịa ya ozi ọ nata wee bụrụ ite enyere ya o wee bụrụ ekpenta mhm. mana ibe nche ịlụtụ aka bụ nọọ maka na nne nne e, nwunye di fụrụ onye nke tiwelụ nke ite akụnụba o wee jụrụ maka wee zipụ nwa ya ka ọ jee ya bute maka na ife na-eme kịta bụ ọtụtụ ife na-eme kịta bụ ma ụmụaka nke na-eje saut ma ndị na-eje Malaysia ma ndị gụtaziri ma ndị agụtarọ dịka akụkọ isi kọ nwata nwa agbọghọ nọ ụlọ akwụkwọ ọdaje ọlụ ịma ego onye ị na-enye mana onye nwa na-akwụziri onwe ugwu akwụkwọ ịjụrụ ya nne ka eke isi ejezide e, e, ana nke nke bụ na nwezi nke e na-enye gị ebee ka isi nweta ego iji ego efe niile a maọbụ ebe nwaasị afụrụ na afụrụ ebe a fụghị ebe a nwere ejulie nna ebe na o weta asị mba na ya nwa na-agba mbọ nnọọ na ọrụkwa ya ji famịlị na a na-azụzi nne na nna ya hmm. nye agbọghọ anyị nwere na-ezipụ ụmụazị ori ị na-ezie saut kedu ife ọjọ ka ime mba nọ na a na-achọla oke akwụkwọ n'ọka o wee jee osopụ ụmụaka ibi obodo oyibo obodo oyibo ọ na-esopụ ụmụ ya ụmụnne enu ka ọjọ ka ebe ime ehe mana ọfa ncha bụ mgbe mgbe igbo na-elu ilulo onye nwa ya meetunwe kpọọ ụmụasị biko si jụọ nwa nwata ka ka o si ejeda ana na nke a karịkwa anya aghọta akwụkwọ ife na-aga ya ọtụtụ ụzọ gbasalụ ife dị n'ala ọdịnala na etu esi ebi dị mma ọ nne na nna ga-akụzi nke ọzọ bụrụ ụlọ akwụkwọ ọtụtụ ụlọ akwụkwọ ndị be anyị na-akwụ ụgwọ akwụkwọ eje ife a na-akụzi ebe afọ bụ omenelu ife a na-akụzi ebe ama mbala ụmụaka ulu ọnọdụ ka nke asụ wee kụziela anyị na mkpọọmụngo bụ onye chọpụtara ebe rubenaije ọtụtụ ife a na-akụziri ụlọ akwụkwọ bụ ife ndị ọcha debe gboo gboo ligbo eji wee na e e, e anyị anya ndị be anyị pụta aka na-akọrịrị ya kịta oge elugo mgbe ndị elue na mahadum anyị akụkọ a na-akọ abụrụife gbasara anyị etu anyị si ebi etu anyị dịbu dịka ndị mmadụ ka anyị si emekọ wit ndị be anyị ọ bụrụ na geografi a na-akọ geografi ba ọ bụrụ ịkụzi geografi America ọ bụrụ ịkụzilụ histri North eh, eh, Europe ọ ịkụzilụ m histri be anyị ịkọwalụ m eh, mmiri osimiri mmiri ezi Igbo mmiri njiaba ebee ka isi e ebe ebee ka ọ na-eru ebee ka o bido ebee ka ọ na-eruga ife dị naanị be anyị kedu ka a ga-esi kee ka nya bụ ife chineke tinye nanị be anyị ọ ga-esi bala anyị uru ọ bụrụ na a sị na a na-alụ ụzọ kedu ndị ga-alụ ya n'ọdụ be anyị ọ bụrụ ịgwa m na ị na-amụ injiniarịn mana ya alụwa ụzọ bụ na ị na-amụ eletrik mana eletrikal injiniarịn ma ihe e- ga-ekwuzi ndị be anyị mụbụrụ mpanaka kedu ka anyị ga-esi mee mpanaka ka ọ dị ọka mma ọkwụya bụ ilo mhm. bụ mana mahadum ma ọ na nke elementrị bụ ilu efu kịta na gboo ka nkwụkwa ime ụmụaka na mgbe anyị jere ọta akara n'igbo ka a kụziri anyị ọta akara anyị gụgide wee lue eh, elementrị 3 ọ na elementrị fọ ka ebido wee were oyibo obele wee na-atụgwala anyị nkụzi kịta ụmụaka na-ebido na kindergarten ụfọdụ na-adị ofu arọ wee jebe ebi ọbụrụ slate nọ eluzie a na-agụrụ ya um, Jack and Jill e ịghọta ụmụaka ewelu oyibo bido lụta fabi na Igbo nwata na-asụzi oyibo ọ na-eli ilo n'Igbo Igbo maka na akụziri oli oyibo maka ndị be anyị anwarụ n'oyibo nke na anyị ma oyibo ọfụma ilu ilo n'oyibo anyị ka na-elo ilu ilo n'igbo anyị lụsizie akụpịazi ya n'igbo n'oyibo ụfọdụ a na-akụzi ya nke broken nwatakịrị e, na-eto n'ala Igbo ị na-akụzili ya oyibo ee o wee na-asụ ya etewere daalụkwọ my mommy told me told you my told <laughs> na nne m gwalụ ngwa ọkwa ebe ọ na-asụ my money told you to told you ee eh, bụ nne m gwara ụgwa ee eh, bụ ife ekwesị ma na-efu arụike na ọdịmma eh, ife gbasalụ idozi obodo ka obodo dị ọcha ka ekpofuo ahịfịa ka a gwọọ ọrịa ọtụtụ n'ime ndị be anyị na-agwọbu onwe anyị tupu dibia nke ndị oyibo wee bịa mana ka edemee na kịta onwerozi onye ya ọnwụrụ onye ya ọnwụrụ onye nọkọta otibelụ ọ bụrụ na anyị sara anya kpọọ ndụ ndụ kpọọ mmadụ mmadụ ọtụtụ ife ndị ndị na-eji egote fake drug debe ya bụ ọgwụ adịrịle onwere ndị bịa ya ewepụ ga-abịa ịgwọ ọgwụ ime ọgwụ ọ ga-eji gwọ mmadụ weta nke adịrịle mmụọ ọ ga-asị na mmụọ nyeli akara aka afọ eme gịnị etiti nye nwere ethics around every profession na Igbo mana kịta etis adọzi ọcha bute ọcha bute ọ bụrụ na atụ akpịrịkpa dị na ajị onye yi ajị agbara ọtọ ndị be anyị anyị ga-asị unu ka ụbọchị nta ọzọ anyị agba ha mana na mmechi okwu achọrọ m ikwu n'ọdị m obi ụtọ maka na ajụjụ njụrụ azara ya nke onye ndị zara ya ọfụma onye ka ezipụrụ maọbụ onye ka eghe ezi ka agwa ndị ụmụazị na ndị ụmụ ikorobịa ife ha kwesịrị ime na etu ha si kwesị ịdị o nweghị onye agha ezi maka na ụmụ okorobịa etopụtara ụlọ mmadụ onye ọbụla ya mara onwe ụmụazị ndị nne na nna ka ọ dị ịhaziri ụzọ ife agha ekwu ka nkụ mana nke a ga-eme eme kacha ndị be anyị ihe a bụ nkata onwe nke ichela ya ekwutere mee ka anyị malụ mana Facebook o maọbụ na pọdkast ị na-ege ya pọdkast anyị nwere ebe a na-etinye okwu dee kọmentị gị mee ka anyị malụ ndị na-ezitere gị ozi ụmụnne ụlọ ndị nọ na mba ofesi Amerịka ndị anyị na ha na-alụ ọrụ Igbo American Heritage Foundation ọha na eweta gị ikoro a dịka anyị si gbuo unu n'oge gara aga anyị nwere podcast ya ebe ọbụla ị na-ege nyabụ ife a na-akpọ pọdkast ma ọ na nke apụlụ ma ọ na nke iTunes ma ọ na nke iHeart ma ọ bụ na nke ụdị dị iche iche anyị nọ ebe ahụ chọọ afọ anyị na-akpọ ikoro mkparịta ụka na asụsụ ikoro mkparịta ụka asụsụ Igbo erute gị aka ma ọ bụ na Facebook ịchọkwa na isendịla ịchọ izitela ya ozi na email zigalụ ikoro at igboheritage.com ikoro at igboheritage.com mma asị unu ka ọ dịzie Austin Okigbo na okene ndị be anyị maazị Kanayo ndị be anyị unu anwụchuna ka ọ dịzienụ anyị ga-afụkwa unu n'izuụka na-abịa n'izuụka na-abịa anyị na-enwe olileanya na anyị ga-enwe ndị ọbịa ga-eso anyị ndị siri ike ndị ghọtara ife a na-ekwu n'igbo ndị gụrụ akwụkwọ na nke oyibo na nke igbo ga-eso anyị wee tinye ihe ọnụ maka ọdịna ụbọchị nta ka chụọ